igbo na oge ntị n'ụbọchị nke taata eke na-emu n'igbo ndị ọma njem ọnụ a sị m na ọ ya abalụ nwoke na ọ ya abalụ nwaanyị na-asị na ihe igbo na-eme na-aga na-aga aga biko na ọ nwere mana ọ nwere ihe na efere n'efere efere ụwa kemgbe nyaa nwa nna anyị nwoke a na-akpọ onye obodo kọmedi o nwere ihe o postu rigadịn ndị ebonyi steeti e ewekpuli ya n'ọnụ ka a tagbue anyị niile ma na igbo bụ ofuma na gee ntị na Ndị Ebonyi steeti bụ ndị Igbo, eziokwu? Na I want to give myself as an example now ka anyị e ya na ka o doo anya. Anyị niile bụ ndị Igbo mana Ebonyi steeti na-agbasi mbọ ike which na mụnwa bụ a very living example of you, because na onye mgbaalụbọyị bụ onye Ebonyi steeti. Onye Ebonyi steeti ka mgbaalụbọyị. alụgo m ọrụ with so many Ebonyi State content creators which nụ na-afụ vidiyo n'akụkụ ebe a kịta ihe a bụ vidiyo ọrụ nlụkọ wit Lord Zeus bụ onye Ebonyi State Osa one on one bụ onye Ebonyi State does it stop them from being a good people no na na ahịa na-anọkwa ndị Ebonyi State akpọ ndị Anambra State na ha na bụ ndị ọgwụ ego onwero ihe eji nke ahụ wee kpọrọ so kịta gezie ntị na-akwụ unu n'ebe okwu m na-aga ịnotisi anya ma anụmanụ o nwere ka o eme mmechie nke a nke a na-ebu ụzọ emechikarịa nke a ihe a bụ insidenti mee mgbe nna na-agba nwoke Ebonyi steeti Ebonyi wee were ụla gịnị mee na brọsh da brọsh onwe brọsh na-adị na kọp a na akpụ ya Dr. Jones I could remember very well ihe nna agba is over 10 years ago Dr. Jones ka a that brush ọ bụrụ na ị so come m wee n'itinye na counter the brush da mụ nwe ite ọnọzi like this model gbowai so anya bịa dị condemn bịa na-enye nsogbu for more than for like 15 days dị anya na-ewepụta mmiri na-acha red so ever since that incident anya anụnwa kịta watch onwe kwesịrị m you will not notice it mana you na-enye anya na na the anya is different from this one would that make me to hate Ebonyi state no ọ ya because now iwọchi ya ịma na onye ọbụla kpọrọ mmadụ ka ya na mmadụ dọnọ bụ aka ka onye nyere ya odukwalụ e m yes odulu m mana ọ bụ na mma ihe mma today den. I wouldn't have used the money to venture into that thing because most people mistakes ndị mmadụ na-eme bi na ịgbacha abọ ụgbọ efele enye gị ego ifile na-efele aha ka ya azụkwa wee mekwa ihe ọzọ there are other ways esikwa eme ike ego na-abụghị sọsọ nke ahụ ịgba abọ iwe ọchafụ na ihe enye gị and help is not forthcoming as if your church can no change you change your church for as long as ị ka na-aga church change your church so now ya bụ okwu wee na-aga maka na onye obodo na-achọ m ka analize vidio a maka unu solu m wee ghọta o nwere onye jụrụ onye obodo ihe ọ maka ihe okwu na da vidio bụ na nọmba wan o kọmendịlị Ebonyi steeti wimen na ha na-agba mbọ ọ sị na o ike Chukwu kwesịrị inye ụmụ nwoke ha ka o nyere ụmụ nwaanyị ha ha wee na-agbasi mbọ ike tu ọ nwe ajụjụ ọjụụ na dị vidio bụrụ na ọ bụrụ na na-akpali mmadụ akpali o because a na-ekwukwa ihe a egwu eziokwu eziokwu because most of most of these guys na on social media has been deceived and brainwashed oya ya bụ na ịkụzi okwu ị na asena na-akpali ha na-akpali Ebonyi steeti na-akpali ha ọ sịkwa na Ebonyi steeti bụ the best steeti enwere na Nigeria Eastern state enwere na Nigeria now na ya agbachie ihe niile ya agba gbaa ebe niile ya aga na moto ga-ama nda galop n'abalị street light a na-enwe ebe niile he commended it mana onweghị onye kwuru nke ahụ he never insulted Ebonyi steeti sọsọ ya okwu na ụmụ nwoke ha na ya hapụ ebe Chukwunna mere ha eze bi India steeti ihe dị mma why venture into another state selling peti peti something ọ jụọ ajụjụ sị onye a na-enyere aka chọrọ ka enyere ya aka ka ndị the big men na-enwe eh, because nyanwa na-ekwu okwu a mana he has encountered so many big men yes even even ebe nọ the man mgba abụọ is a very big man assault ya na ndị assault ndị ya na ndị be ha from big from their first born to the last born the same style of business ka ha na-eme eh, and all of them are doing very very well from their first born to the last son ha nwe they are doing very very well owenas onye na-ekwuli okwu abụghị ihe ọjọọ si ndị big man nọ n'ebonyi steeti are you guys not supporting your brothers ka ndị a na-achọ enyela aka achọghọ ka enyela ha aka biko nene vidiyo nenecha ya ka m kwukwu ihe ọzọ m chọrọ ikwu maka ya bịa ndị abakeleke ka ihe unu fọdụrụ na gala ụmụ nwoke ndị abakeleke nụwa ka m na-ajụ ka ihe unu fọdụrụ na gala ịbịa ọnịcha miti mmadụ ten na-ele gala ee eh? nine and a half abakiliki Gala na Kasara Minara ụfọdụ ele tọmtọm ka ihe ụfọdụ na ile gala e ile tọmtọm na ụmụ ụfọdụ na-agbara ya ama m ụfọdụ ama many of Ebonyi eh, people na-eme ọfụma ndị Ebonyi si ama many of them na-eme ọfụma na-emesi biznes ike ama m ụmụ alaba m onye bụ ndị Ebonyi na-emesi ife ike ọ na ndị a na-eme ọfụma dị enyere ụmụ nwanne ha aka ka ọ na ndị a na-achọ inyere aka chọrọ ka enyelefa aka chọrọ ka m gosifa biznes ezigbote biznes buying and selling importation ọ na ndị a obodo oyibo achọrọ ịkpọpụta ụmụ nwanne ha na Ebonyi steeti ka ha gbalata obodo oyibo so ofe na-arụ ife a na-arụ kedu ihe ụrụ fụ na gala na Ọnịcha n'ọpa iweka ice cream tọmtọm lakasara coke mineral can water anụmụ ndị Abakaliki nwere ume o afụkwa m ndị nwere ume na ụmụ nwaanyị Abakaliki ya hustlers hustlers ọjọọ amabla chukwu ewe elu ume o kwesịrị inye ụmụ nwoke ha jenye ụmụ nwaanyị ha mgbada alapụ abakiliki bịa Ọnịcha na-ala gala ndị genu dị na one carton of gala elukwa 500 naira o jee jukwa ese jebe ama na wa ya na lebu gala na na katọn elebi ofu ofu gain ihe enwe na one katọn erulo 500 and ebute gala gala ada eme 2 weeks o mee expire ifo mgbada ọ na-agba bọị na gala onye na-ele gala kpọpụta nwanne ya bi ya gala ọ na-elele ya after some months were two katọns setụl nke elebe gala a ah, n'obodo oyibo ndị ọzọ na-agba ụmụ nwanne unu na-agba ụnụ achọrọ isogbu ya ka ọ na biznes ndị ọzọ na-eme ụnụ achọrọ isogbu ya ka ọ na-ekwere enyere unu aka kwuo unu ka amara ebe dị problem si ilegal na tomtom swit la kasara bụ ndị ugwu kwesịrị na-eme ihe ọrụ ndị ugwu anyị na falalọ onwere ebe ọ lara onye ugwu na-ezigbote nwa igbo gbasiri ike ọ ndị ugwu kwesịrị na-alụ ọrụ a ile shuga nken kwirikwiri ịpolish shu bee mbọ ọkpa ọlụfa lụọ megad ọlụfa ọbụla ọlụ anyị bịa dọpụ iwe ka na hold eju ha na-nwee union o inwe ha ebe ha na-ana disemba ilaik afa tụkọ ego chata na wan wan onye ọbụla na famili a na-amakpi mba na anwụ and former gọvanọ lụrụ ebonyi lụsie ebonyi ike ụlọ steeti onwere steeti maka narị Ebonyi steeti o na South East onwere in terms of road network nwere emegide ka gbagide na Abakaliki daa galop ọsa bụrụ n'ime ogbe niile asị asị maka chika na-agwa gị abanye ọkụ na-enwu e, everywhere lusie steeti ike ụ na-alapụ Abakaliki malụ ndịrị mma gbanata Ọnịcha abụrụ na ome market ka unu nọ maọbụ afịa ọgwụ ma ọ mgbuke obosi ebe ụnụ ya na-akọrọ ya n'ihi na-akwere na hold up na-ere gala tọmtọm nke a bụ ihe na-ewe m iwe sef nke tọmtọm tọmtọm peppermint chingom sweet dimkpa mmadụ atọmike ịkpa ya ka ọ bụrụ na ọchị famili o ifu nwunye nwunye a na-ahụzụ na-akọ rice na-eme nke a ọ nọ n'ebe a na ọ nọ township na-ere tọmtọm na swit. nwaanyị gbada na-ata afọ na-azụ ụmụazị ndị Abakaliki ma enu mitin na ụmụnna na ụmụnna abịa na ụmụnna onye ọbụla nwere ego iwepụta ego mee youth empawament sponsor your people ọ bụrụ ikpu isi ọ bụrụ ịkwa akwa ọ bụrụ ime nke ọ bụrụ ime nke a amụcha achọ ego setụ onye a ọp ego adọrọ na tọmtọm ego adọrọ na gala ego adọrọ na lakasara ahịa mbugharị a onwere ego dị ya mpa gaa na 100 naira 50 naira ịracha nwa nkatọ na inwegheri ka 300 naira isi n'ime erie nri ụbọchị o tachie ka ọ sayara igbu Abakaliki benata na aka n'afịa gara n'ala kasara benata na aka benata na aka so ọzọ dị ka ịbịa na unene chana vidiyo a ka ewepụ sentiment aside onweghị obodo nọ n'ala Igbo anụnwa na ala Igbo anyị kịta bi Igbo anyị taata ọ n'onweghị ihe eji akọ ha ọnụ onweghị ọ bụghị mmadụ niile nọ n'Abia steeti bụ ndị na-eme ike ya n'Abia steeti soro na-akwa akwa eji wee mmalụ ndị aba na-alụshu ụgbọ mmadụ niile nọ na Anambra steeti bụ ndị nwa na-asị nwere ego bụ ndị nọ ewi na-eme na-azụ ahịa mgbuka na-eme ma pass ma bụ gwotugo ejigo ọgwụ ego wee malụ na Anambra steeti n'Imo steeti na-ana bride price high does not mean na onweghọ famili ya abata egbuole gị ya na nkenke mana ejigo ịna bride price high wee mali Imo steeti without that na ọ bụ insult no mana o nwere ihe eji ama obodo so onye obodo kwuru okwu wee sị ihe ọ jụrụ ajụjụ ise challenge and a wake up call ọ bụrụ na ị nene anya ọfụma ma na he is not insulting anybody he did not ọsịghị unu ngwa ka nke ozi asịshe gị n'ihe o kwuru ekwu bụ ewake up call nna ndị big man ebonyi na-enwe na ebonyi steeti dozie mean na you don't want to help your brothers ha you take risk akwụna main road ele ahịa mbugharị ọ bụkwa na dị ahịa mbugharị bụ very tangible something nọ ihe ọ afa pin tomtom sweet buttermint ihe a ịmago wọta bọtụl na ndị ochie ọ bụghị sọsọ ndị Ebonyi steeti na-emede aka na often na-aghọta now ịbịa na Lagos now majority of ndị na-alụkwa elekwa plantain chips na hold up bụkwa that stem style of business ndị Ebonyi steeti jikwa wee bịa o wee na-asị how can you be so gullible ịkpọta mmadụ isi ya ka onye bịa gị na gala ọ na-abịa gba ajụgwọ na plantain chips where na enwe a town that is doing well nwe big big men does it mean na the big men achọghị help the poor masses or na the poor masses does not need help it's a question and it's a challenge to this state this state ọkpọrọ so ụmụnne mụ na-afụnye ya as an insult na-aghọta na onye mere m nke m does not mean na we hate the town no but na ị na-enecha anya fụ na anyị niile bụ ofu na onweghị ihe anụ afọ chata na eze adịghị afọ sometimes you let some things go the tune o ji wee kwu ya mana onye obodo na-ekwu okwu ka onye na ya na mmadụ na-aba mba the tune o si wee kwu ya nwee ike you find it insulting but it's not so biko asị m onye emejọ ya gbaghara maka ndị na-eji ekwu osu na-asị na Ebonyi son pụtara ọ na-ekwu ihe niile ọ na-ekwu that guy is ana m akpụ ya nna ise ya na akpụ ya ise local racist ọ ka nna afụta that m I'm saying that local racist because ihe niile ọ na-ekwu oso na peji ya is propaganda against another state and engineering hate speech to other state against his own state biko asị m ka ọ maala onye ọbụla na mmanụ ụbọchị nke taata ekenekwa m ka enwe mgbe ọzọ